ụtụtụ ọma nụ ụmụ ọdịnala igbo asị nka chi tata bụ nkwọ kwọtara anyị ihe ọma asị nka mmụọ niile na-anara oke na nkwọ nara aja na nkwọ nara ọfọ niile anyị gọrọ na aja niile anyị chọrọ n'ụbọchị taa asị nke ọma kabere anyị asị m na anyị ga-apụta ihe na anyị ga-edu ude na anyị ga-ejere obodo nara obodo a sị na ị ga-adị ka ibe maka adịghị ka ibe na-agụ akwa ise a ka mbụkwa onye nke gị ugochi tubelu Oraifite nwadama anyị na-agbụ alụ abụ m nnukwu onye nchụaja ya nakwazị onye mgbasa ozi ọdịnala Igbo ihe m bịa ka m n'ụbọchị taata bụ ihe m ga na-eme na ndụ mmadụ onye ahụ ewee jụọ ese maka na ọ bụ ụmụ ihe na-egosi na onye ahụ nwere ihe o nwekọrọ wuti ndị mmiri ya na etu esi alụ ọrụ mmiri ka o wee gaa nke ọma ya nakwazi ihe ọ ga-agbawo na ị na-afụ ịmaa na ị kwesịrị ijewa afa nke mbụ ọ bụrụ na ịbụ onye na-abụ ị na alụ nlọ ị na-afụta onwe gị na mmiri ebe ị na-egwu mmiri ma ọ bụ na-afụta onwe gị ebe ị mụrụ ụmụ na mmiri ma ọ bụ na-alọ nlọ n'ebe ọ na ị nwetara onwe gị na na mmiri ma ọ bụ ihe jikọrọ mmiri ị na-enweta ụdị ihe dị etu a ma ọ bụ na ị na-alọ nlọ ebe ị na-abụ ị na-afụta onwe gị ka ị na-eme seks na nlọ ịnweta ụdị ihe dị etu a ị na-afụ onwe onwe na ụdị ihe dị etu a ị mara na ị ga-eji ọsọ were ije jee gbaa afa yes o nwekwara ụmụ other small small signs ị ga na-enweta mana ndị a wugoro cardinal points ọ ga-awụ inweta iwere ọsọ were ije jee gbaa afa hmm? ịmalụ ma iwe onye mmiri ana m agwa gị na marina wee marina for life ị onye mmiri iwe onye mmiri impreshon ọzọ m chọrọ ịkọrọ echewu na ndị mmiri bụ ndị obiọma ndị na-eme mmadụ odogwu ndị na-eme mmadụ eji amatụ ndị na-ebuli mmadụ elu majority of ndị celebrities has something to do with water ndị mmiri nwere ego ka mma ga-atụ ihe ịmarọ ihe gbasara ndị mmiri lụta akụkọ a kọrọ na akwụkwọ ndị ụka ọbịa ebe ejidere onye a na-akpọ jizọs onye a kpọrọ jizọs hmm, na ndị na-eso ụzọ ya wee sị ya na ha ara atụ ụtụ isi o wee sị nwaazụ ya pita ha jebe na mmiri ha ruo na mmiri ha jee kụọ azụ azụ izi ha ya akụta ha meghee ya ọnụ na ha ya afụ ego ka e wee bịa tụọ ụtụ isi ihe nna achịkọwa ahụ na ndị mmiri nwere ego nke ọzọkwa bụ na anyị ji lụọ ọrụ ndị mmadụ ọrụ mmiri anyị na-akwụ ngọ tinye ego na mmiri ndị mmiri nwere multiple money the ekwe mmadụ na ndị nọ na mmiri ndị ichie ndị eze nwoke na eze nwaanyị ndị ọgba nje mmiri ndị dada ndị ejima na ndị niile bi na mmiri ọ ndụ obiọma ka ha bụ ndị mmiri iwu ndị ezigbote obiọma obiọma ha enwere ube ihe ha na-asọ nsọ bụ mgbe ị bịa na-eme kasta band chena ihe eji kasta band wee <laughs> mgbe ị na-eme kasta band nwanne kasta band ị na-eme adịghị emetụdịrị ndị a na-ekwu maka ha <laughs> maka na ọmụmụ ka ha bụ mana mindset ndị ụka na-eji agwa ndị mmadụ na ndị mmiri iwu ndị ọjọọ na ha awụbụ spirit na ha awụ the mamet. <laughs> dị afọ na ha awụ ndị agha America standby ọ bụrụ eziokwu hmm? ndị mmiri bụ ndị otu gị hmm? ndị ga-agba ọgwụ na ịmara ha ebute ihe ha nwere lot of talents the musicians the talented the sports people ọ ndị mmiri <laughs> ndị mmiri nwere nwere ebumnwe onye dị iche iche hmm? ọnwụ na iwe mara na kenewe chi gị kenewe ihe ndị gị na-asụ hmm? ndị marina na wodogwu I'm happy to be one of them <laughs> yes ndị obiọma ha enwere ube ọ bụrụ na iwe onye mmiri ndị mmiri na-edistọpụ gị ihe a chọrọ oke isi ekwe m udochia yọọ mgbaghara ihe niile ime na amaghị ama gwazie ha ha zite ego a ga-eji were arụ ya nwa ọrụ ego apụ mpụ ọghọ ego o mere ha ma living witness ee amụrụ m bụrụ onye ọdịnala ajere m ụka so gbasa ozi ọma ndị ụka ọbịa na telivishọn ee mana mgbe a kpọrọ m ọkpụkpọ n'ọrụ ọdịnala ka m ma alụ hmm, mgbe m lụrụ ọrụ mmiri m agwa ha wetara m ego before you know it too much money yata m na-ekwu ee obi iwekwara obi n'ọkụ obi aghụghọ um, ọkwa asị na onye lụọ ọlụ mmiri gbara eji aga gbakwasị na onye lụọ ọlụ mmiri ha agagharị nkọ ngwa na ka mmezuo ya na ya ka m na-ejekwa ụka m na-eje ịghọtara ya iji mụọ aghụghọ mana eji m obi 100 pasentị wee na-eso ha ha wee na-awere m ọnụ ịghọtara ya so ndị mmiri wee tesi alụ ọlụ mmiri rụta ya ọfụma ọrụ mmiri na ọdụ ka ha onye ọbụla na-asị ka e separeti gị na ndị mmiri na-edisi ibu gị eni dibia ọbụla sịrị gị ka e separate eri na ndị mmiri ihe ahụ mindset ndị ụka mindset ndị ụka na-afụta ha na-abụ ndị ajọ mmụọ na ha bụ demon hmm, na ha ahụ mama ịwata therefore you need to inwe anything in common with them ka e separate ya gị ọnya ahụ deliverance anwa ụfọdụ ndị dibia instead of ịgwa ndị mmadụ eziokwu ewerezie that mindset ya maka na ama eh, eh, na ụfọdụ ndị mmadụ wi ihe ha chọrọ ịnụ nwanne onye ọna na-agwa gị ha a na-edisivu gị maka na o nwere onye dibịa ọbụla ma ọ onye white garment chọọchị ọbụla ọ bụrụ na ya na ndị marina na ọ bụrụ marina ana ya na ndị mmiri adịghọ na mma ọma edugije na mmiri ụjọ ga na-atụ ya kedu ndị ndị nya ya ya akwụ wee jee mmiri ọ haziri ndị mmiri nke enye na ndị mmiri nke dị na mma bezie gwa gị ka o jee separate ya gị na ha ikwelụ <laughs> ọ bụrụ na uru dị na separation nwaanyị na ojero separate ya ka ya na ha bụrụ enemi <laughs> nwanne onye dibịa chọrọ ịgwa gị eziokwu ụdị m eme bụ mbịa eme m udo n'etiti gị na ndị otu gị inidiri ha ọha ga-akwụdoro ka mmadụ ga-atụ ihe ihe eme ụbọchị a na-alụ ọrụ mere ọ bụrụ ịbụ nwaanyị asị na tata na ya bụ ife enyi nwa na-ayọ gị ụdị mmiri ya ya biko na ọ chọrọ ịnụ dị n'elu ụwa ka ọ mee ụwa ya mana biko kwudokwala m ndị a ya famili from time to time nwere ihe ọnụ na-eri jekwukwa ha si ha abịakwanụ mgbe ọgwa nkene ụnụ na ihe ụnụ mere a sị nka m bịa kwụọrọ ụnụ ka mụ na ụnụ gbarịa ikenecha ha tụọrọ ha nzu na edo nye ha ihe ọnụ na-eri mechaa etu ahụ isi ahụ ije na be nne gị ị bụrụ nwaanyị ịnụ di ọ na-ahụ emezi ihe gbakọdo be nna gị azụ ọ na-ahụ ị n'ọnụ iwere bred were ihe ọnụ na-eri jesi ndị be ụnụ <laughs> ekenekwa m asị na antị nye nwa bịara abịa kenee gị ọ bụrụ ya ịgwakwa ha gị na ha echi asị ha sọm ị na-akwabe dị ọkụ ya etu a ka ọ dị gị na ndị mmiri ịnọ ọnụ ijekwa gwa ha si ha nekwa <laughs> amara eji ya nekwa ihe ị chọrọ ma ọ bụ nekwa na n'enugbe ọkwa dị na echọrọ di ịkọwachara ha inye ha ihe ọnụ eri wee gwado ha biko ha wetara gị ezigbo di ịnabazie ọ ha ka ọ dịrị imezuru ya wetara gị ezigbo di di ya wee na-anụ na-enwe aṅara na-ekwu oyoyo ịghọtara ya ndị mmiri gị bụ na ihe na-asị ya biko nye hapụ ka ị nụọ dị n'elu ụwa ma ya kwudokwara gị simple means na like o nwere nwoke na nwaanyị na-ayịlụ mana for one reason or the other they all agreed wee bi nke nwoke adịghị ebi na ha ga-eseparate nke nwaanyị anụọ ji ha ama na-ejezi ya na nke ọzọ ha ama na-ejezi na honey pot mana mgbe ọnwa na hapụ anụ ụzọ ha ekene ya o nwere memba nwaanyị lotara o nwere ndị gị na ha yiri mgbe ị na-eto agbọghọbịa gị na esetụrụcha ọfụma mana onwe ka gị na-esi wee fụkwu na na-emezi nke ọzọ mana onwe ka unu si wee fụ onwe unu n'ụzọ ma ọ na gị na mmadụ na-enwe prọblem ọkwụsị bịa bụrụ ụdị kesi n'isi nwere ike ụbọchị ị na-agba nkwa ọbịakwa ịmụ ọnwụ bịa netara gị nwa mana ụnụ adịghị emesi nke ọzọ mana ụnụ rimen nụọ ah, ah, casual friends and good friends mana sex ụnụ adịghị emesi etu a ka gị na dị mmiri gị kwesịrị ịdị eh, ọ dịghị distọpụ si gị eh, mana gịnị na ya ga-enwekọda relationship etu a nọ kịta mpụta n'ụtụtụ ụbọchị a ndị mmiri m nne mmiri afọ ahụ mkwe mmadụ akerecha ndị mmiri eze nwoke na eze nwaanyị kerecha ha akpọọ m oyom ime onye bụ nwe oyom nwaanyị mmiri m yes agwa m ya oyom na nchekwa n'ihe dị mma n'ebe ndị mmiri nọ na nchekwa n'ihe dị mma dị eto ihe dị eto a na ọ dịkwa m mma na m chọrọ ya ịghọtara m ya ịghọtara ya ọ bụrụ na ịchọ ka mmadụ merụọ ọ gị yọcha ya etu a si ya wiko anya ya aka yọtakwara ihe dị etu a yọta iri diri ha ha gara aba aka iri ihe niile na-eme because they are spiritual people they are spiritual power ịmụrụ na ndị mmadụ na-achọ ka ha nweta spirit na-aba aka ha gịwa na-achọ ka ikewapụ nne kewapụ ndị ụkwa ya people which is not possible onye ọ na-asị ka o mee gị onye ilo ndị mmiri ọ chọrọ igbu karịa ọ chọrọ ịnagide iyi ka o mee gị eji eje a na-ana ịghọtara ya so ikwe na etu ọ dị esi eme ya gbaa afa mmadụ mmiri si onye ụwa gị mmiri chi gị yes ịgbacha afa mmadụ mmiri si gị anwa ị nwere ike ịrụ ọrụ mmiri ọ bụrụ iwu na ihe eje rụọ ọrụ mmiri na mmiri onye ụwa gị o nwere ụfọdụ ndị mmiri obodo ụfọdụ ya sị na adị arụ ọrụ na mmiri amachie ya ụfọdụ obodo nwere ike ebe mmiri nwa dị ọdụ na ajọ ọfịa mmadụ anyị jewu ya so ọ bụrụ iwu na ị ga-anọ na mmiri chi gị awee rịa ị nwere ike iji maatụ ọ bụrụ na mmiri isi wee bịa ụwa bụ mmiri bụrụ na-adị ekwe ka eje chụọ àjà n'ime ya ihe ị ga-eme etu ha nnọkịta ụmụ onye ọrụ ifute enwere ụzọ mmiri na-abụ na-eji alụ ọrụ ekulo nke ebu abụ eze eze na-ebi okwu ihe m ga-eme nwa afọ ajụọ m eze si ya eze onye na-etu a na m chọrọ ịrụrụ ọrụ na mmiri onye uwe ya gị na mmiri onye uwe ọ na-erikọ ọsịm yes si ya enwere m ike ịnọ na gị kpọọ mmiri onye uwe ya ọ bịa kwa ya ibu mmiri ọ gaa ọsịm yes na ihe m ga-emezi ewu ezampụ n'iwe onye agụrụzi igbo akpọ m mmiri so chi gị si ya kpọọ ya afa si wekere asị wee na aha mmiri onye ụwaghị owuwo mmiri nwankwọ ọcha mmiri nwankwọ ọcha bịa n'eze ee eh, na ọrụ ifite ka ịbịa welu ee eh, na ịbịa were oke gị akwa m ibu mmiri na bịa ebe a nye ya ọlụcha ya ọ gaa ihe dị mkpa na mma akpọ ya afa na mmiri ọ bụla ị nọ mana anyị achọ mmiri ya na ya na-erikọ kpọọ ya afa si abịa na mmiri dị etu abịa were oke ọ ya abịa mana ihe ebu ụzọ kọnfamụsi ihe ndị a na-afa hmm? nke bụ awụ na anụ m akwa ibu mmiri ịkwa ibu mmiri nọ ka ịnụ nwaanyị in reverse na be anyị anyị akwacha m ihe eji achọ mma ma akwa na-etisi sias na be anyị igbu nụcha nwaanyị mana ịkpụnyere ụmụnna ewu hmm? ebe a na-egbabara nkwụ so ewu ahụ m ji eje mmiri ewu ewu a na-akpọ in house ewu dị kwe mmadụ ndị mmiri niile ndị eze nwoke na ndị eze nwaanyị ndị niile hmm? ite otu ya bụ onye nwata nwaanyị a na-achị ịkewapụta ka mma kpụrụ ewu anwa inyecha ha ihe niile ọnụ na-eri ma ihe niile ibu na baf iru onye ha weruzie ewu anwa nyekwuo ha na be anyị ihe ọbụla ya e mere na ọ na igoro mmadụ ana rụcha ya gbuo ya ewu esi gị n'orivasa ọgwa na ịbịa gba nkwụ gbacha nkwụ gbuo ewu agbamnkwụ tiri itiri e, n'orivasa agbamnkwụ na ala igbo adịghị agba ya ugboro nabụ because of na agbara nkwụ gbuo egwu ọ bụrụgodu na di na nwunye ahụ gbara megide ha anụwarọzi ha ndụ ha anụwurozi nwaanyị ahụ chọgoro ịnụ di ọzọ ama agbazi nkwụ ya ọzọ it was ndị ichie na ndị the spiritual people nwe nwa ahụ ndị a na nwe nwa ama egbu egwu ama eri egwu two times n'isi ofu onye ghọtara ya ka wee ghọtara eji eji egwu eje na mmiri imecha na-arụcha ọrụ igbodo mmiri mmiri wụ the last three ji wee si elu ọrụ emesizie ya mara bifo njem mma abịa n'ihu ndị mmiri nke m asị gwa ha nekwana anyị na-eje alụrụ ifenyi nwa ọrụ n'ọtata hmm, na eze ha biko ha sokwa m ndị mmiri m anọ ka ndị na-eso so nwoke wee jee lụta nwaanyị ịghọtara ya ha ga-eso wee jee na mmiri erukwa mmiri asị ya na ya abịakwa n'ọkwa ngọ ka anyị bịara ikwuru isi ifenyi nwa ha nekwa ngwo ya niile ka anyị ji wee bịa ma ring ya adị emechakwa ewekwara ring gbachekwa ha ring ha kpata idu mmiri niile ee eh, nyekwa asị ya na ha niile ezuola onye nchazie ha ewu ahụ asị ha ha bịakwa ngwa sokwa na ihe ọkụ ụlọ nataba anyị na anyị ga-egbukwa ewu ma esaraka ee eh, ndị mmadụ erie nwụọ nwa aṅụrị so etu ahụ esi wee mie ewu maka na ọ bụrụ na ị gbasịrị nkwụ n'elu ụwa nụọ nwaanyị ị na-ejekwa na ịkpọ risepshọn ndị mmadụ erie nwụọ ma esara ọ bụrụ eziokwu den ị bịa rụcha ọrụ mmiri anwa ịbịakwa na ụlọ isie m nri ma esara aka gị ndị mmadụ erie nwụọ ịghọtara ya so na ihe m ji mmiri nke m ọwụ egwu na-abụ ofu ka eji jee mmiri ofu anyị eji mesara aka n'ụlọ nke bụ eziokwu na ifolo etu anyị si wee lụọ ọrụ mmiri ọ ya aga hmm? nke ọzọ ọbụla ụbọchị ị na-eje mmiri mee ya ihe ọbụla bụ blak ndị mmiri na-asọ akwa ojii nsọ njọ mmiri enwegasị eh, e minor minor things onye ya alụ dị ọrụ ya enwe nkwado spiritual preparation den onye ya alụ ọla amekwa nkwado ịrụcha ọrụ mmiri etu ọ gaa nke ego nke ikpeazụ m chọrọ ịkọwa na o nwere ndị na-abụ onwe onye ije kwuru ọ nara ọta atịtada fọtịtada nwanne ọ bụrụ ọrụ mmiri ka ọ lụrụ gị si ewu na awa eji eje mmiri is above 45,000 ghọtara ya si ewu na awụ ihe ndị ọzọ aha ego ma si isi ya ma ihe ndị ọzọ aha ego esobụrụ ya ihe sara aka aha emu na esobụrụ ya so onye ọbụla nara gị less than nara 40,000 ma ọ nara 30,000 ihe o ji ekpere uwe ile ọma ihe nna achịkwara ụfọdụ ndị ọrụ na ụnụ ndị mmadụ nke bụ eziokwu isizi na mmadụ ya bịa na-ewetata teta maka na mfilo na ego ya nọmal price ọ iri o nwere ike onye emewu ya afọdụ dị afọ isizie ya wetata teta igoro ụmụ ihe ọnụ na-eri na mmiri mechisia na ịrụrụ ọrụ mere ọ bụrụ eziokwu ihe o ji emere uwe ikpe ile ọma ka o ji egbelu ka ha wetuoru ya obi e na ihe na-ebe na ana ebe agbakọ afọ ka na-apụta maka na ọ na ọdụ ka onye adịbara n'ere ịnụ nwaanyị hmm? o wee goro mmanya ahụ ụfọdụ ihe wee jekwu ndị ọ ga-esi ya biko na achọrọ m ịnụ nwa ụnụ a na-akpọ ya ịgbanye ihe n'aka introdọshọn introdọshọn ka o mere ọ rụbere ọrụ mmiri bịa afọ emechakwa ọrụ mmiri aka na-apụta mana ime a na-eto ha nso so ịbịa onye abịa kọwara ya na ihe na-achọ imeri ewu ile maka ị na-achọ ikpere ya hmm? onye lụọ ọrụ mmiri ka ọ ma na ọlụ ka ọ ghara iwe ụfọdụ bịazie ha asị anyị na ha alụghị ọrụ mmiri ebe dịta alụ ebe dịta ụfọdụ asị na ha alụghị ugboro ịtọ alụ ugboro ịtọ mana ọ gara aga ọ maka na mere ọ dị right so ime ha na the right thing setụrụ ndị mmiri ọfụma enwe ụdọ aga m bụkwa onye nke gị ugochi tubere Oraifite inwe ajụjụ iwu ya ejikwa afa chọta na Facebook send anụ meseji na ihe a nkụzi taa ma ọ bụ ihe ndị niile nkụziri na gbasara ọdịnala ma ọ bụ ihe ọbụla na-agbagwoju gị anya n'ọdịnala Igbo aga m enyere gị aka sendịanụ meseji na 08057837672 Ugochi tubere Oraifite daalụ na asị nke ọma anyị <laughs> ịbụrụ onye mmiri rejoice <laughs> we are the winners we are the greatest <laughs> ya gazie